a aa onye alachọbeghị ọgụ a na-agbana agbana alachaga ana ya abanazaga na ka mkpụrụ osisi ka nta nụ mkpụrụ osisi na mmadụ ka m bụ eh. na ya o ọmị were obi nwayọ na-ejighị ike soe n'ụwa ụwa chọrọ obi umeanị ejighị ụmụ ibe anyị ekene ụnụ anyị nwawo ndị nsọ ala igbo ndị ndozi ọdịnala igbo na-ekene ụnụ anyị si na ọ ga-adịrị ụna mma ebe ọ bụla bụ ndị ndozi ọdịnala igbo ndị ndozi ọdịnala igbo ndị nsọ ala na ọ ga-adịrị ụna mma na eke dịrị ụna mma na orie dịrị ụna mma na afọ dịrị ụna mma na ngwọ na anyị ga-ekene ekene orie kene afọ kene ngwọ kene ndị mbụ kene ndị ọkwụ na ndị egede ụmụ ibe anyị si na ọ ga-adịrị ụna mma bụ ndị kwere n'ihe otu kwuru anyị si ka anyị wetara ụnụ ozi ọma n'ụbọchị nke taata dịka anyị si eweta bụrụ m na mbụ enwere m m ga-ebidogori na o nwere ihe a na-akpọ natural resources natural resources mmadụ one ga-agwa m ihe eji akpọ ya natural resources because of why natural resources bụ na ọ dị natural na enweghị onye nwe ya ị maha because afa afa a na-aba ihe ndị be anyị aghọtabeghị ihe a na-akọ ihe eji wee baa crude oil diamond gold all those things abara natural resources so that you don't claim the owner of it pụtara ya amakwana ihe a na-akọ hi natural resources nwanne natural resources na ọ bụghị ngị ya na-ege ntị ọfụma ụwa anụnwa mụ na gị nọ ihe ụwa ji arụ ọrụ bụ cause and effect cause and effect cause and effect ihe ụwa ji arụ ọrụ onye ọ bụla nọ na everywhere anywhere in the world if you fight against british you fail ebe ọ sọkwa gị nọdị n'ụwa once you fight against the british nwanne ị ga-ada you will fail a sị na onye na-amaghị onye ka ya bụ onye iberibe sọsọ na baịbụl ka ị ga-afụ golo ya atị na David sọ na baịbụl not in physical life onye ọbụla fightiri British n'ụwa we fail because ime ihe nji wee gwa gị destin a sị na okoro erughị eru were ọgọdọ ikuku buru ya oburu ọgọdọ ya nwata erughị eru chọwa ihe gburu nna ya ihe gburu nna ya erugbuo ya nwata ruru eru amaghị ihe gburu nna ya amaghị ihe gburu nna ya ihe gburu nna ya ga egbukwe nwanne na-anya ka gee ntị ọfụma in Europe na Europe enweghị different law only laws that govern Europe niile one law na govern Europe niile enweghị ndị enwere law nke ha iche enweghị so ị chere na europe ebe enwere lọ ndị nwa na-ekwu na enwere lọ ịpụta na pọblik midia na-threaten people's life na europe ebe enwere iwu isi na enwere iwu ngịnwa kwuru ya na enwere iwu nwanne ya anaghị m ekwu na ihe mere ọ dị mma ma ọ dịghị mma ihe m na-agwa gị bụ na there is law in europe sọsọ ebe ndị igbo nwere ike ịga ịganwu today to speak their mind bụ europe and if they cancel you here enweghịzi ebe ọzọ e nwere mouth to speak the only place ị nwere mouth to speak wu n'Europe only only ị gaa na midia na-ekwu onwekwaghị onye sị na ihe mere ọ dị mma ma ọ dịghị mma that is not the case ihe a na-ekwu okwu ya bụ ihe ị na-ekwu na public nwanne in Europe here ịma mmadụ ụra ọgba gị akwụkwọ na court ị ga abịasara ọnụ gị iburu moto na-agwa ị na-anya moto na street na Europe here jamụọ mmadụ ọ mmadụ jamụọ gị pụta na moto gị ma onye ahụ jamụrụ gị ụra ị gaa na court iluzuo mmadụ jamụrụ moto gị ị pụta na ya moto ma onye agha jamụrụ gị ụra ị gaa na kọtụ iluz onye agha gba gị akwụkwọ ja jamụrụ gị mana ị ga-eluz ịghọtago ihe awụrụ mọnke repọblik Europe abụrụ mọnke repọblik nke o ji abụ zu repọblik bụ ntu egwu ịghọtara na-ege ntị ọfụma ọwụ na kụma nwanne gee ntị ọwụ na dis Europeans cancel that your right here to fight for freedom here in Europe enweghịzi ebe ọzọ ị nwere to fight that right ị nwere to demonstrate is better for you maintain well that right ị nwere to speak nwanne maintain not right to speak ibido threat repos life pie nwanne n'Europe ịga na Nigeria ihe sọrọ gị mee ịga na Nigeria ọsọ gị gbagbuo ndị a niile nobody cares if you like gbuo all of them onwere chọrọ ịma but ịbịa here nwanne the law enwere here ọwụ dị lọ na emeghe law for immigrant iche mee law for indigenous people iche no enweghị different law for ndị germans enweghị different law for spanish no europe nwere one law and that law bụ na you don't violate people's life that is the law so ọwụ na the person dara iwu n'obodo gị go to your own country and fight the person with the same monkey republic go that place and fight monkey republic but in Europe ha nwere different way of doing things ọwụ na ị ga gwa ha na iwu iwu a dangerous human being they will proscribe you ihe nna abụghị eziokwu ihe ndị be anyị nọ na-akụgheri na fe na aja ọsọ na nwanne Spain ọ be nna gị in Spanish in somebody's country enwere laws that govern this country ka ị nọ na-agwa mmadụ na iche na enwere different law ị nwere iche you have ị nwere different law na gọvan gị maka ihe ị nweghị nna aka ihe mere na ya anaghị eche uche na gwaịkwana oh, nwanne gwaịkwana eh? Europeans nwere rules and regulations here that governs everybody enweghị onye nwere nke ya iche so ị ga were your name the whole group name ije mee mmadụ atak with a group name nna nwanne enwere ihe a na-akpọ cause and effect enwere ihe a na-akpọ cause and effect mkpụrụ onye kụrụ ka ọ ga-agụ nwanne gaa na the place that place that thing mere ebe unu si na ndị a amaghị achị ọchịchị europe na ka ha si eme onye ka ngwa ewu na-emaghị mụrụ na Europe ọ bụrụ na mmadụ anaghị eme ọfụma they vote him out ha wepụ ya jee na the place aha ọnọdụ that place gaa na the office gaa ebe ahụ unu chọọ na bọọlụ ọ the office down is your own cup of tea ọwụwụ the same law Ghana nwere ka Nigeria nwere ọwụwụ the same law Nigeria nwere ka Kenya nwere but ị gaghị abịa na Ghana na-asị m na you want to use the same monkey republic na Nigeria in Ghana nwanne it doesn't work that way afọ m ka anyị si a vibrate na we wait for them in Europe Europe awara nna gị ịma na Europe nwere law ịma na Europe nwere iwu ọnwụ na Europe sizi unu na here you cannot do that again nke ihe ga-eme ịma na Europe bụ obodo mmadụ ịma na Europe bụ obodo mmadụ you will proscribe them na obodo mmadụ hai na afụbekwe m ụdị afụbekwe m ụdị ha before ana m agwa gị eziokwu afụbeghị m I've never seen since I was born now I am getting old I have never seen the kind thing. <laughs> n'obodo mmadụ obodo mmadụ ebe e nwere iwu there is law in Europe that is that is law European law and arụ European law anaghị adakpa eji mmadụ ihe na street ịgbaghị you don't beat somebody in the street in Europe all crime is a crime <laughs> a crime ka ọ bụ nwanne why anyị ji eme dis ka ọkụkọ otu anụ asị hapụ anyị na anyị na-achị atụ ihe anyị na-achị atụ ọ dịghị anyị obi mma ọ na ya like ihe otu anyị si nwee freedom anywhere in the world ọ na ya like ọ dịghị anyị obi mma otu anyị si ekwu anyị si to everything ha na-eme anyị then give us avenue to speak even though they don't like you they still give you your right. but ibezi mebiri ha obodo ha nwanne ihe obodo aka ị na-emebiri ha ị na-emebiri ha obodo ha ụgwọ ụta ka esi eme anyị na-eme ka ndị azụ gị azụ nwanne anyị si na Monkey Republic pụta Monkey Republic anyị eburula the art character of Monkey Republic dị na Western world ka esi onye nna nwanne ka onye mazi ihe n'ime anyị na ka onye mazi ihe all the whole facebook social media anyị ga-echebiri ha n'Europe anyị ga-echebiri ha n'Europe na Europe bụ somebody's country with law somebody's country with law ka ị na-ekwu datin ịma na datin bụ crime ka ị na-eme datin ịma na datin ị na-eme bụ crime ịgbaghị maka sometimes ị na-achọ ime ihe dị mma but ị na-echeki the consequence of ihe ị na-eme enwere ike intention dị mma yes because ndị a na-emebisiri anyị obodo yes intention your intention dị mma yes but gaa na obodo aha na kpata ihe obodo mmadụ obodo mmadụ bụ ihe ha nwere iwu na iwu nke na-achị obodo ha iwu nke na-achị obodo ha si ihe ahụ ị na-eme ọ bụghị otu ahụ ka esi eme ya ebe ahụ enwere ike ọ bụrụ dia plan here ka mee datin ka ime ya so that ya kansụl ọdati unjeti regista echi as a movement ha sị ụlọ mba na ha agaghị regista na ọ dịghị ala enwere ike ọ bụrụ dia plan who knows ihe ọ bụla nwere consequence whether good consequence or bad consequence everything have consequence everything nwere consequence ihe ọ bụla ime n'ụwa nwere consequence whether favored or non favored anyị nwa ji aka anyị bikos nọmba wan enweghị onye nọ n'ime anyị na-amaghị na there is trillions of billions of trillions of billions of trillions of billions of dollars invested in our land no one of you onweghị n'ime unu na-amaha this and you are fighting the interest of these people how nna nwanne all of you knows this thing ka ihe mmadụ na-eghowuru onwe ya asị british mgbe naijiria all of you knows it ewu na ịchọghọziri naijiria you must go to british ị gaghị aganwu opposite nwanne cannot work ọ gaghị awọk ịchọ ịpụna from nigeria you must play the loyalty then through that door the only door way to go is through that door you will not opposite opposite ọ gaghị awọk adịghị m chọ na british love fulani more than you adịghị m chọ i don't think british love fulani more than you no it's a lie you be arrogant you are arrogant and you nwere base you don't have base so how can somebody invest trillions of naira trillions of dollars in your land and somebody came from desert controlling the trillion somebody investment british eh, business is at stake american business is at stake russian business is at stake jewish business is at stake european italians norwegians denmark these people invested trillions of dollars in our land so anyị enweghị ike ịmapụ a plan to protect this access na nwanne so that's why ọ bụrụ na ihe ị na-ekwu mmadụ anaghị anụ ya but ọ dị gị n'aka is up to you set a structure that will protect this thing as long as you dịghị capable of setting it nwanne they get ready to die because it's called natural resources not yours ihe a na-akpọ natural resources onweghị mgbe ya igbo resources ma hausa resources ma yoruba resources no akpọrọ ya natural resources so ọnwụ na oloketri in your own environment nwanne ya ume be capable of protecting it ya bụ corporation ka a na-akpọ ya corporation it's a corporate entity ha nwanne na everywhere ha ji America jide ha nwa ji UN jide IMF jide America jide Europe jide Africa jide everywhere so onweghị ebe ị na because nna nwanne enweghị ebe ị na-aga ebe ọ bụla ijere ha nọ ebe ahụ ebe ọ bụla ijere ha nọ ebe ahụ onweghị onye adịghị m chọọ na this people according to ihe m na-afụ adịghị m chọ na ha dị against you I'm not I'm not sure ịgotago adịghị m chọ na ha dị against you because enwere ebe m sịfụ ihe m fụrụ vacuum ihe m fụrụ datina you just nwa nwanne I saw a vacuum anyị nwere opportunity opportunity ghasara aghasa na-eche anyị ka anyị were anyị hapụ ya na-agbagharị ụzọ okirikiri opportunity gasara agasa anyị dị more intelligent that to manage this business than the ndị ugwu the investment is located in our land so anyị nwere more chances managing this business very well but we are going the opposite ka onye anyị ga-akpọ ka o nyere anyị aka who all of them bụ family they are one family ndị niile ahụ ị ga-eme expect ka ha bịanyere gị aka is one family onye ga-eresi gị ngwa ọgụ onye who we said to you dcm um, trump kpọrọ kpọrọ kpọrọ netanyahu si a na enwere ụmụ nwaanyị si amerịka ụmụ nwaanyị na-abụsi amerịka na-aga israel don't let them in a na-enwe obodo enwe ha abaghị dị just one phone call ha abaghị dị ha abaghị only one phone call they stop them at airport walk ha back only one phone call so nwanne united nation ka a na-akpọ ya united nation somebody sit down and write this curriculum of this united nation somebody sit down and write this imf how have ihe place the value on these natural resources gold diamonds and fuel then created the value into this thing dem put value in it not you value of money value of market value of this value of that then created dem own the airlines all this thing they have so if you want to work with this world corporation you must play the same rules you must play by the rules you must play by the rules if not nwanne you will suffer and die and law and waste and go it's as simple as that unless you play by the rules or you die off because here ahia ụwa bụ ahịa ahịhịa waste product you a waste product already is <laughs> a waste place mmadụ na-arụ na toilet mmadụ na-ebi na toilet mmadụ na-ebi na toilet ụwa toilet ahịa ihe kpofuru ekpofu waste product that needed to be refined ọ dị ka mining otu esi eme mining mining system this is earth that's why you see dem have natural resources ha na mine it out then mine it and then refine it so everything here everything here on earth including human being agwọ ewu atụrụ oke ọchịcha all of them is going under transmutation even you included even you included that's why they have countries they have religions they have all these things that's why they have it but you don't know why they have them teacher na ọka ndị mmadụ bịazie biri all those things eh, for as treasure fantasies ihe bụ ihe eji enyere ndụ aka ihe eji akpọnyere ndụ aka all those flashy cars that's why you see them build motor they call it Ferrari then sell it 300,000 dollars gwanụ m ihe dat moto nwere eji ele 300,000 dollars ụka ihe o nwere 24 eh, horsepower oji ọ na-efere mba <laughs> akpọ ya ferrari ana ere 300,000 ya fantasy so that ndị agha enyere too much money like Messi Ronaldo and the actors ga-eburu the moto na-agba so that ka e wee create a motivation in society and distract people simple ya metrics ndị mmadụ chezie na ebe a na o nwere reason o nwere something special here nwanne na dozbin ka ị nọ na dozbin ka ị nọ because ị mara simple so these people created the dustbin take ha je na dustbin kpota ahịhịa refine ya recycle ọ dị ahịhịa you want to leave the illusion nwanne this fantasy world you na live the build it they created the fantasy world so ịchọrọ ka gbawa ha aka napụta ha their creation ọ gaghị work because they created the fantasy at the first place all this oil gold diamonds everything all the country now na-ebiri ego from imf to pay with their resources so ngịnwa na onwe gị now kedu dị ka ebe ị nọ because ijighị mmanụ ijighị gold enweghị ihe eji. so enweghị ihe dịka diplomatic agreement nwere a system in 1967 anyị nwere system a na-akpọ eastern region we work against british we fail had it been na I work with british 1967 anyị agaghị e fail and today again ifokwa anyị ụmụaka ije ha akwụkwọ ama ihe a na-akọ apụta na Facebook a na-akasti british british asị british eme nka nwanne ịkpọsị ya british ọnụ ka mfo ga-esi anara ha dị bizines ihe a bụ onye na jos onye na onye ma na a ga-egbu ya egbu ịghọtago onye nọ na det penalti ọ na-akpọ ndị mmadụ iyi ọmago na a ga-egbu ya o nwere ike nye gị det si ya na 25th of this month a ga-abịa gbuo gị gbuchi igbo ọ na-akpọzi ndị mmadụ iyi na-aba na-aba ndị mmadụ che na o nwere ihe ọ na-akọ nwanne 25 ruo ha agaghị atụpụrụ gị ọnụ will wait on the 25th ruo abịa di egbuo nwụọ simple that is what they are doing ha atụpụrụ gị ọnụ ihe niile ị na-ekwu ha tụpụrụ gị ọnụ no because ha na-eche the day ruo abịa egbuo gị nwụọ <laughs> simple enyego emark go out your date in that sentence your date is being marked out so that's all ihe anyị na-eme today acha nwanne your date is been sentenced eche na enwere ihe anyị bikos nwanne o nwere ike onye chezie na datin na-ebu bikos nwanne si chek ye your destiny people speak check their destiny onye na-enweghị future na akọ nonsense je ịchọ ịma jee ka m gwa gị go and look this rappers in America mgbe ha bidoro rapping ọfụ oh I'm gonna kill I'm gonna die I'm ready die I'm kill you chọ a pieces a massacre assign ya first contract oh oh black black and yellow black and yellow you know what it is oh ah, bichi bichi money money ala money ga money dollar paper money ha onye oh, nara na arabụbụ I'm ready to die assign ya the first contract of 24 million dollars o oh, chenjizie o oh. no more I'm dying ihe awụzi ọtọ na otu bichis dollar money bụ onye a tiwu na if I'm dying to live if I'm just living to die ọtọ ọnụọna to bichi money bichi money odoga ya na ndị enwere destination angry bird nwanne nature something in this life you must know what you want and how to get it ọ bụrụ just you just shouting shouting shout ọ bụrụ how to get it that thing. if you want something no plan how are you going to get this thing you work towards it simple it's as simple as that plan and work towards it onwere onye na complain ro oh, bicos here is a dustbin everybody ka ọ dịbe oge ka ọ dịbe gị. ka ọ dịbe oge ka ọ dịbe ọgụnụ ikeketa orie onye kasịrị ike onye kwụrụ ọtọ ebutuo ya sọmụ bụ eze ga-akwụ ọtọ n'ụwa onye kwụrụ ọtọ ebutuo ya sọmụ bụ eze ga-akwụtọrọ ụwa Gadafi. Saddam Hussein Assad ọwụhụ justification ka m na-eme but ihe m na-agwa gị bụ power ihe pawa na-eme ihe na-eme Chinese people a sị na onye fere eze ka eze na-eru Chinese people we are loyal for more than 45 years loyal to British government for more than 45 years loyal japan was royal for more than 60 years to british government pay loyalty for more than 60 years then send students to study in england and came back today japan is superpower the president of north korea studied in switzerland Pre- John Kim Moon studied in switzerland but today europeans na-ayọ ya biko today europe na-ayọ ya biko all the same place ọ gụrụ akwụkwọ the same place he went to school anyị enweghị foundation because donkin Moon stay in the foundation of his father mgbe ahụ nna ya nọ ebe ahụ nna ya nọ ebe ahụ mana nwa ya na-agụ akwụkwọ na Switzerland they have thousands of thousands of students in New York in Russia in Europe na-agụ akwụkwọ na study science and technology today now ha na-ese ndị rocket aghara aghara becos ha nwere foundation ebe ha zụtara ụkwụ wee na-eme ihe ha na-eme that is why we never stand because enweghị ebe anyị zọdọrọ ụkwụ british created nigeria if you fight against them ị gaghị enwe ebe ịzọdọrọ ụkwụ you must use them to climb if not nwanne enweghịzi ije you don't have any enweghịzi otu ọzọ ị ga-esi eme ị nwere majik ị ga-eme nwanne ị nweghị majik chekwa ụda enwe majik a ga-eme nwanne anyị mee ndị majik na there is no majik isi na isi ira bụ n'elu na mmadụ ka ibe ya is unfortunate onye fụ onye karịa okwu na onye akarịrị ya it's unfortunate nweghị because enweghị ka anyị ga-esi nwanne ihe a wụ their portion 1884 1885 is dia portion ha kedere na ihe ha kere ha keriri ihe ha kesịa nara portion ha so is dia portion na Cameroon now the same thing na-eme na Cameroon french portion portion ndị french anaghị agba na-egbu na-egbu evu nobody even na naijiria ya anaghị ama ihe ya ama ihe na-eme that place nwanne ihe a na-egbu that place ugwogwo na na cameroon ihe a na-egbu na congo gwogwo ọụkwụ a ka ebere ga-eje eje ahịa nwanne mmadụ na-agwụkwa na-agwụ egbugide egbugide ihi mmadụ agwụ ọ bụrụ na anyị ji aka anyị gwuo unu na kpụrụ kpuchie onwe anyị aja maka gịnị ị gara na western nation dị comfortable na serve abụ ha why don't you serve them in the land and be more happy in your own land you serve them in new york you serve them in europe why don't you serve them in nigeria outside people are serving them and they see the benefit why don't you serve them and see the benefit you go against them in nigeria but you want to go to their country to live british this british that but you happy to stay in britain american this american that but you ha happy to stay in america na nwanne this is called penny wise pan foolish why don't we serve them and be their their ka ha na-akpọ ya minista ka say bụrụzie their minista na nigeria na ana igbo japan aṅụrụba dị mmanụ na nsogbu adịghị ana igbo ru japan na-ede ha ṅụrụba mmanụ nsogbukwa mmanụ ha ṅụba gold ha gwuru bọta ana igbo japan jee nke ka mma na mbiakpụ eje ahịa mbiakpụ eje ahịa mbiakpụ eje ahịa ọjụ na-esi ọnwụ na-esi ọnwụ onye ka ị na-esiri ọnwụ esi ebe a gwuru paịpụ from your land na ugwu Hausa na Kaduna enweziri inland port inland port na Kaduna inland port pọtụ sii mmiri adịkwa ha na ya sii enweghị mmiri ebute ngwa ahịa na Lagos eburu na Kaduna jegba <laughs> na Kaduna na destin na-atọ ọchị ebute ngwa ahịa na Kaduna na Lagos eburu na Kaduna isizie ala Igbo jee na Kaduna jee gbaa ngwa ahịa gị nha cheki ndịstri ọdịmma biko ọ dịghị mma ọ dịghị mma na ihe adịghị mma ya openi wise pamfolish ọ dị ho ndị Igbo na chọrọ ịpụta from Nigeria ka ha gaa na ala bekee ala bekee ị na-eje the same people ahụ you are rejecting in your land they want to go into their mm, mm, bedroom to stay you feel protected in their bedroom but you don feel protected serving them in your own land were okwu ụtọ nke na-aba n'isi bụkwa ndị ị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ dọtkọm nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site eh, na ịsụrụ ya asụsụ nke ịhụnanya ee ọla ndị anyị nwere na ọla obi ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke eji asụsụ Igbo dee ya na aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke ee e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adị gị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi anyị mana ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na kọm gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi gmail.com. nwanne for me o oh, is my own opinion ọ ka mma for me asị m take i will prefer to serve them in the land you have everything you have information you have everything they have everything because ị na ọfụma you have access mana nke a yi e, e deprive gị everything you dey deprive you everything you still claim right na ịma ihe ị na-eme nwanne ọ na-eme ịga mgbe anyị na-eme na laboratory imesịa laboratory icheki result ị nwetara before you continue ị na-azụ ahịa every year you take stock before you continue I na-etekidikwe stock ndị Igbo na-etekidikwe stock mara ma ihe anyị na-eme ọ na-awọkụ ọ naghị awọkụ since 1950 till now jos calculate godi kedu ebe problem anyị si ọnwụ from the same place ka problem na-atụ aka na british interest british interest why don't we protect the interest and have peace ọkwari our land ọkwari our land they will bring more investment in the land ha na-achọ ebe ha na-eme invest Africa is the future unless you want to deprive yourself Africa is the future so unless you want to be in Africa and be controlled in your own father's land unless you want unless ị chọrọ ibi na be nna gị and be slave in your own father's land unless you want be their agent nwere ihe ọjọọ dị ya instead of them instead of somebody to come from ugwu awụsa to be the agent you be the agent simple be their agent you have your own paradise in your land protect their interest ọkwa ihe a interest nwe ha ji ga nwe ha ihe a interest ha if their interest will protected that is operation once ị mere ya nwanne werezi ihe ọzọ you become the best friend in politics there is no permanent enemy in politics there is nothing like permanent enemy simple as that nothing more nothing else so earlier the better ịghọtara destiny ọnwụ ị na-esi is like efi e, ewu akpụnyere ọgwụ n'ọnụonu osigide ọnwụ sigide ọnwụ sigide ọnwụ ọnwụọ n'ọgbụ ahụ mana a sị na okenye anaghị anọ na ewu amụọ n'ọgbụ mba isigide ọnwụ n'ọgbụ ahụ ị ga-anwụ n'ọgbụ ị ga-anwụ n'ọgbụ a bikos nna nwanne mana o nweghị eziokwu kedu onye hu ị nweghị ngwa ọgụ ị ga-eji wee gbuo mmadụ ọ asịkwa na ọyị nwere ngwa ọgụ sef ọwụ na disaid go na ị ga-ewin mba ndị ị ga-afait ndị ị ga-afait na ples n'anya ka m gwọrọ gị jos mọl mma agụrụ gị fiw amerịka ndị na-afait tude o amerịka british russia egypt israel italy norway danish france ọkwa ndị ndị na ndị na fight yo but ị nwere ike ịmaghị on ndị nwe that money nọ ebe ahụ ndị na fight to take over their assets trillions of dollars of assets on ndị a ka ị na fight and ndị a permanent secretary in united nations ị na-asị na UN si ndị nụrụ ọgụ for more than 40 years they are free to become free na what of nonsense is that? all these people ka ị na-etretin their access these people kedu nwa nwanne kedu ụdị ụdị magic kedu what kind of magic ndị agha na-eprotect their interest ka ị na-etretin their their own compound ndị agha ị na-ekwu na ị ga-eti ihe ị ga-egbu ị ga-ata ọwụ ejenti to ndị ahụ ibibe ha ndị ahịa ị nọ be ha nyere gị fri tiketi nye gị akwụkwọ ọwụ ejenti ha ka ị na-etere in their own land ha mgbe ọ bụla ha chọrọ ha kansụl dat your group movement ha kansụl ya anytime baa gị any name ha chọrọ call you any name then call and exterminate you any day they want absolute truth absolute truth ka na-agwa because esi ndị nwa ji ọnụ gị kwuo na ndị ahụ bụ ejent ejent hu Hausa Fulani eh, Hausa Fulani na-asụ ka onye Hausa Fulani na-asa bụ iche na Buhari 72 years bụ president of Nigeria don't think so ichere na Buhari bụ president of Nigeria 75 or 80 years bụ president of Nigeria ichere you think so in a British access ka ha ga-etinye somebody na-achị nwa anwụ n'ọkwa british hapụ ya tinye n'ọkwa mba nọ nụnụ anaghị aga ụdị akwụkwọ ahụ akọ nwanne ọ dịghị possible so ọ bụrụ na ndị ahụ ụnụ si nọwa ejenti ka ha bụ ejenti to who ejent to british and ịnọ na british land na-aba mba sị ị ga-egbu ndị ahụ ma ọ bụ na ha bịa dị ya nna ya anya enweghị uche anya enweghị uche na nna ya enweghị uche everyday everyday ka nna ama na anyị enweghị uche everyday everyday ka mma ihe mere anyị ji nọdụ n'ọgbụ ndị anyị ji nọdụ n'ọgbụ na-ebe akwa afụsigo m nwaanyị ha ji nọdụ n'ọgbụ na-ebe akwa ọya ka ebere m na-emere ha m jekwu ihe m na-ekwu afụgo m ihe mere ndị be anyị nọdụ n'ọgbụ maka ha anaghị eji uche ka ka mmadụ ga-esi wee si na somebody na Nigeria wụ agent ọwụdị no agent ejenti to who the same pesin ị nọ na be ya si onye ahụ bịa dị ya na ị ga-egbu ya naba onye ahụ dibedi ọga naba ọga <laughs> naba ọga e? naba ọga ịnọ naba ọga ọga sendịrị mmadụ ji rụọ ọrụ ya ọrụ onye ahụ na-arụ ọrụ ya na-arụ ya ọfụma na-arụchitere ọga ọnụ ya ị bịa naba ọga aha si onye ahụ bịa daa plesi na ị ga-egbu ya ị na-eche ya ka ọ bịacha ka igbuo ya na ebe ahụ fridọm ebe ahụ friland onye gwagara ebe ahụ fridọm onye gwagara iwere owe friland who told onye gwara gị na Europe bụ friland onye gwara gị ndị a si ebe a ga aga gbuo Gaddafi na na Afrịka gbuo Saddam Hussein kụsasịa Syria kụsasịa everywhere isi freeland ka onye kwuru ha nwere rules and regulation how they govern things ọ bụghị na friland they have their own way of doing things ọ bụghị land ka na-akpọ ya na way of doing things ha nwere ka ha si eme ihe nke ha so anyị chọọ ka ọ baara anyị uru we must change strategy anyị try go the opposite for long work anyị chọọ ịba uru we must change a strategy number one godi we must have a place anyị na-akpọ igbo land we must have a way nna nna anyị ha debere ebe a of our rules and regulation first nke aha bidogodi denu ekwubezie how do we represent the interest of trillions of dollars in our land instead of ndị mmadụ isi ugwu awụsa bịa hia na protect interest na ụkwụ gosi na ya nwere sens onweghị mgbe british filiri na onye awụsa ga-eprotect nwe his interest more than us he has never onwere option onweghị option ị jụrụ ajụ na ị gaghị eme ya you say you cannot do it then onye create nigeria british so anytime e fight nigerian system na ha fight hausa na yoruba british gị na fight anytime you question the that entity you question british power but ị nwere ike nwa gị anytime you question that place that entity you are questioning the might of the british how then them show their, their power they have shown it before to you they still show it today since a na-egbu go nwere ekwuru okwu Buhari Buhari na-eyuzuzi advantage na-emobilize boko na-emobilize ndị Fulani everyday by day against you onwe onye kwuru okwu because of one single sin ofu mkpụrụ njọ mere sọsọ ofu mkpụrụ njọ mere njọ aha bụ gịnị that you go against British so every other person can kill you and chop you nobody will talk because of ofu mkpụrụ njọ ọkwa ha na njọ aha i mere yo no because of na ị maghị ihe ị na-eme actually you are innocent but all distraction ka ịdị dị distracted actually you are innocent because enwere ihe na fight afụbeghị nke ihe fightara ije na media na-akọ nonsense ihe awụrụ fight enwere ihe na fight a sị na akwa mmadụ ekoteghị ọrịa obodo ya ekotere enwere ihe na fight akpachuo dis media na agbanyụọ the whole media na eme anyị proscribe na midia ọkụ anyụ so anyị threaten hụ anything we never threaten any british corporation in nigeria or any Brit I eh, never eh, threaten anything but ihe anyị na egwute n'ọnụ anyị nwanne you have pay back anything ọ bụla ị na-eme nwere ụgwọ ọrụ the only thing mere the whole world ji wee keep silent ndị hausa na-eyuzu advantage of the british support ụna ọnụ anyị anaghị ezu ike otu tụrụ anyị n'ọnụ ọnụ anyị anaghị ezu ike agba ọbụla anyị na-eme ike ike anyị ha isiri ike nna nwanne mere ihe nwere mere onye nyere akwụkwọ asị imigrant na asị ya ga-egbu mmadụ n'obodo obodo enyere ya akwụkwọ asị imigrant obodo ahụ nwekwere lọ iji imigreshọn pepa ụfọdụ enweghị dị akwụkwọ ị na-etere ete slandị and onye na-etrete no somebody na art in administrative power controlled by the same west that means you are threatening western agent in western land Imagine. ichekwa na disi <laughs> ọzọ na ha na-eburu ego ha so ha na-eburu ego ha na-abịa na west ichere ndị ọcha amaghị na ha zuru ego ahụ ezu ichere ndị ọcha amaghị were ego dị 20,000 euro gaa na airport were 20,000 euro ban airport German airport were 20,000 euros kachi gaa na German airport kee ka ndị spos wee bute ego ha n'Europe ka ka dị ego si wee ruo Europe ajụjụ ka m na-ajụ ha na-eburu ego gị na-aga na Europe na-aga na Dubai kee ka dị ego si apụ from Nigeria ndị a nwechara all the whole scan scan eji eme everything scan to discover everything o ruo ndị naijiria eburu millions billions of dollars millions of dollars na western bank kedu ka dị ego si wee rute na western bank nwanne a na-eme ụnụ bụ ọbe abịazie edebezie ahụ ka gasị na ọdịsị bụ your enemy nọọ ndị politishan a dị ha na-eri ego unu dị a corrupt but ha dị corrupt ha na-abịa n'Europe freely they came to Europe Europe land freely ma ha dị corrupt mana ọ dị same Europeans gara gbuo Gaddafi si Gaddafi dị corrupt Saddam Hussein dị corrupt mana dị same politician corrupt come to their land enwere ihe ha na-eme nobody do them anything that means ha adịghị corrupt they are working hand their agent ihe ahụ compensation ihe our agreement that you will represent me you will do whatever you like I will look the other side protect my interest I will look that way ichezie na ha bụ ndị na-eme ihe na-emeghị nọdịzie n'europe na-abazi na-ekele mozi na anyị e, nọ free na ndị europe is a free land they are justice the land of justice land of this land of ịma anọ ha bụ itikwo nwa ịma anọ ha bụ itikwo nwa until we protect that british interest na be anyị ihe ọbụla anyị e mere we fail that is only when ọnwụ na this politician fog ọ bụ british agwọ ha ịba <laughs> yes na ọnwụ na ị protect british interest eh politicians fog ọ bụ british agwọ ha ịba because they are tampering with their interest but now enweghị enweghị option the only option ha nwere ka ị na-etretin so ha enweghị option tụgbuola gị ịba yes yes so mgbe ọbụla mgbe ọbụla anyị setiri a rules in Igbo land rules protect British interest nwanne onye ọbụla tampara fọgụ ọp Igbo land nwanne igbuo ya British will hear you and write you the newspaper na ị mere ezigbo ihe yes but nke a na evotu ya ị maha ka o si bata n'ọkwa ị nwere any responsibility to ask him anything you are not participating he participate in anything so ị participate siri iso ha eme iso ha eme iso ha eme ok ka ihe ị na-asịzikwa onye na-asị iso ha eme iso ha eme ka ihe na-asịzi anya gị akant of what akant of what iso n'ihe a na-eme na so gịnị ka ị na-ajụkwana ya to account of what had it been you participate protect your land protect the interest because ịbịa na Europe now all right of every European country to protect the life you live iwu onye Europe but ọwụ their duty to protect you ịgba ịmaghị na onye ọbụla bịara hia Europe a ihe mee ya that government will answer for the question ịmaghị na ọwụ right for of every European country to protect every citizen here ịmaghị is their duty to do all the constitution ọwụ the constitution of the country to protect everything ma nkịta ma bụ usumoke all the duty of the country to do so so ọnwụ na ị participate ye tinye somebody n'ọkwa ofọgụ up nwanne ịmapụ ya isi you are right you are right because isendịrị mmadụ ọsọntịrị na meghị ihe isendịrị ya nwanne ịmapụ ya isi nsogbu adịghị nobody will question you but nke a nweghị ide ihe ọrụ isi na ha eme then why are you worry. isi na ha eme then why are you worry ka ihe na-awọrịkwa n'ebe iso ha ihe a na-eme earlier the better is for us because na unu gbuo this people now unu na egwu nwanne ịtagide afụfụ because nọmba one i so ị ha any right to do anything unless i participate ịdụ ime ọrụ nwanne have right to respond to ihe dụnyere m you send me work na m emeghị ọfụma ihe sọrọ gị eme m m ọrụ but nke enweghị onye dị these people onweghị ndị na-edunye ha ọrụ because isoghị na ihe a na-eme ndị na-asọpọtụ ha bụ ụmụnne ha nọ n'ugwu nọ n'ugwu na ndị nọ na Yoruba ndị Igbo si mba na ha na ha sọpọtụ ụmụnne ha so ndị ọbụla ga-enwegwu right to come to the power because I were fit to participate nyanwa bụ iwe British at the first place that is why they send military ndị na-esend the military to your all subjective government ka na-akpa ya all the people nwe the country ga-enye right to do that thing all those ndị a ndị ugwu ndị ugwu enweghị right to send all these python dance in your land all ndị nwe the country ndị nwe the country na-eme that thing ọhụụ ọhụụ onye ugwu onye ugwu gịnị dịgodo nwoke ahụ legodo ama n'anya onye fọrọ onye gịnị ka ọ fọrọ dịma ka ọ dịba nwụọ gịnị ka ọ fọrọ nwoke ahụ so igbo land dị otu ahụ ọ dị because of the master at the top si a ka ọ ga-adị always subjective government a sị na a ga-etagide gị afụfụ iwere ezekpe ekwere simple dat is a, a, a, a agreement ontinu nni na-agbafuzie na ana igbo ana igbo adịziere ha empty mgbe a lesa problem <laughs> onwezi ndị gara nye ha nsogbu ha nọrọ ọfụma yes na a sị na ekweghị ekwe na ekwe n'ute ekwere ekweghị ekwe na ekwe n'ute ekwere so there is only two way either you agree or you don't agree isiri me ha agree then the repercussion the consequence of not agreeing bụ ihe na-afụ is as simple as that ke ihe butere esemokwu na na Naịjirịa ke butere esemokwu ọkwa esemokwu a nwere sọsọ nwere mgbe o bidoro gịnị bidoro ya gịnị bidoro esemokwu esemokwu a bịara abịa onweghị mgbe esemokwu a nọkọtara si n'elu daa gịnị butere esemokwu a na nigeria disi bifo ndị British abịa gbuo enweghị esemokwu adịghị otu a ha na-anọbụrụ onwe ha na-ebiri together ka ihe butere ese esemokwu nwere sos and this younger generation ha adịghị interested to study kedu the source of the problem and enmity and destiny and destiny in Nigeria why ka ihe iji wee love um, Judaism love Christianity more than African way of life why ndị mmadụ anaghị ajụ onwe ha destiny why do we love Western way of life more than we do ourselves? anyị hatere ourselves by color by religion by culture everything kedu ihe kọsụrụ ya something must cause it because ị gaghị asị m na Buhari is your enemy and you are calling um, British man to come and save you ke ihe mere Buhari your enemy ke ihe mere British man your friend all these things will something you need to understand ị mara ebe mmiri si baa na obi ụbọ ndị ndị a si ebe a na ekwuzi mmadụ ndị saudi si ebe a na-abịa ndị europe esi ebe a na-abịa amazighị onye a ga-amazighị onye a na-eso eso amazighị onye a na-eso eso eh? saudi unu na-anụ onu ewu ọwụ britiko tinyere dati saudi arabia establish saudi arabia ọ britiko mere establish go aghas unu na-asị ha na-ata isi a na ha na-eme ndị islam islam ọ british man tinyere daman ga nje gajuo ese na ajụọ ese onye tinyere dis saudi ya onye foundụrụ dis saudi arabia ọkwa british ke ihe ụnụ na-akọzikwa ndị nke ihe na-akọzi si na ha ndị islam islam want to islam want to take our land the same person found the place found ebe ahụrụ na ekwu okwu ya ke ihe na-akọzi na nwanne flashi flashi ihe na afọ fantasy fantasy fantasy matrix you are living in an illusion illusory life ị nọ na chain have gone to return no normal unless you release yourself from this illusion then bido n'isi wee ndụ as long as you can watch this movie na watch chenam this movie reality na na-aba and this pompous ihe na-egbu di masị na ngala buru ụzọ dịde so ya ngala buru ụzọ dịde so ya hey worldwide we are strong all oh, this thing na-egbu anyị nọmba only one uh, drone only one drone nwere ike igbu mmadụ 1 million one drone ga-egbu mmadụ 1 million only one drone drone ụkwa drone a na-agba agba na-adị ka rocket a na-eme a na-eji ihe anya only one drone ga-egbu mmadụ 1 million so mgbe a nụrụ ọgụ fut sojas mgbe ndị ochie kịta na teknọlọji rules ka anyị ga na-emekwa strength na na Facebook na-eme strength anyị siri ike ịma ihe ọ bụ British ịma ihe ọ bụ Great Britain ma ihe ọ bụ ị chọrọ ọ dị izi mmadụ isi ebe a gaa Australia found a land mmadụ isi ebe a gaa America found a land mmadụ isi ebe a gaa South Africa gaa Africa create a system chere ọ dị izi ị na ọ dị izi ọrụzi anyị ma ndị ngwọrọ dịka anyị ga-abịa na ndị ngwọrọ dịka anyị ga-abịa na-akọ ihe a na-akọ nwanne anyị erubeghị <laughs> anyị erubeghị nwanne ụnụ adụpụtara n'onwe ụlọ ụkwụ na-ama biko ụnụ agaghị eme nwunye ụnụ you cannot ị gaghị eme nwunye dị n'ime o oh, bikos of na ihe ị na-ekwu adịghị right but oh, ị gaghị eme nwunye that is it the truth nothing but the truth so hapụ ihe disi bible na say gị that god will come from heaven and save you no you cannot do it the only thing ị ga-eme you have to establish this judicial system in your land as your ancestor gave you then only then you can protect their interest See, finish game close once you protect their interest because he nwere a system you have a system which is amadiohis foundation once you do that british know this na agwa gị once e mere ya ha ama na ibidogo you started you have started living as a human being then they can talk with you now british man can never sit down and discuss with you never ha they can never sit down and discuss with you never until you lay a foundation of justice ha mara na nwere sense until then you nwere sense and they can never stay sit down with somebody na nwere sense ka ihe gịnị ya na-akọ ọ nwere ihe gịnị ya ga-akọ na ọ chọrọ mmanụ you have access to the mmanụ Anị igbo ọ nwere access to ana igbo anytime ọ bụla ọ chọrọ ihe ọ bụla ọ chọrọ anị igbo ọ nwere access ya so any part of Nigeria ha nwere access of anything na Nigeria ma ha chọọ so nwere kekwere ihe ga na gị na ha na-anọdị a na-akparị ka ihe what are you going to discuss so ọnwụ na ị chọrọ something you are the one to work for it not them onweghị ihe a na-abịa inyere gị aka for nyere gị aka for what you want something not them ị chọrọ ihe ọ bụ onye chọrọ ihe ọ bụghị ha chọrọ ihe ọ bụ ngụnwa bụ onye chọrọ you are the person in need not them so you have to do the needs necessary ị nweghị ego ị gabụ onye oburu ka ibute ego wee zụọ nwa gị na skuul nye ụmụ gị nri this is the same thing so ọnwụ na igbo odibo ịbụ onye oburu ịgbara british odibo so that anyị Igbo ga-adị mma ịbụ onye oburu so that anyị bụrụ ha onye oburu hapụ anyị ụgwọ ọnwa so that anyị Igbo dị mma what is wrong with that? ọnwụ na ịgbara British odibo ka anyị Igbo dị mma ka ụmụ anyị nwee future nwee peace what is wrong with that? ajụjụ ka m na-ajụ I don't see anything wrong kịta na anyị na ha agbaraziri ndị ugwu bụ ọdịbo ịgbara ndị ugwu odibo na ịgbara ndị British odibo nkeke ga mma ịgbara ndị ugwu odibo na ịgbara britiko odibo ke nke ka mma ọ ka mma ịgbara british odibo na nọọsụ ndị ugwu bikos ndị ugwu sekọnd hand british bịakwa ọchịzie obuzoga n'ugwu gbarazie na ndịda mba na british ga-adirect us beta british ga direct to us is better than na ọ garachara n'ugwu gbabarazi na ndịda mana ọfọkọp na ya ọra ndabout ha bịa direct to us but there no foundation there is no system ka ekwena onye ha ga-ehold us responsible who ka onye ha ga akpọ this is ada na osokoto na si ya na anyị chọrọ mm, this this this then ha needed ịkpọ Buhari sef kpọ Saddam Sokoto message is na n'ala Igbo ka onye ha ga-akpọ ka onye ha nwere ike ịkpọ n'ala Igbo today to hold responsible now ka onye ha ga-eme akpọ n'ala Igbo now ọ pas ya meseji to Igbo land and the message will get to the people onye ọbụ enweghị onye ọbụ akpọ Tinubu today na Tinubu na Lagos na Lagos Tinubu na Yoruba land Tinubu will deliver the message to the hand of the people of matters that matters in Yoruba not all ndị matters na Yoruba land Tinubu will get them akpọ Obasanjo Obasanjo will get them people that matters in Yoruba land today today kedu onye a ga-akpọ n'ala Igbo today enweghị onye a ga-akpọ n'ala Igbo today isi nkwuo na asị na m ekwuo eziokwu na-akwụ ọtọ okwu asị na-agba nkọ if you are dealing with corporation corporate entity you must understand the country is a corporation until we understand this thing there is nothing like country by illusion country by fantasy country by this no, it does not exist country is being created by corporations is a business is a market that is what we do not understand yet is 50-50 the indigenous and the corporation work hand in hand any country that understand this thing there is peace mgbe e nwere this problem a na-akpọ world um, crisis world crisis ọwụ ndị nọ n'Europe mgbe ahụ e nwere economic world crisis ị ga-ama ihe m na-agwa gị achụsịa ndị mmadụ n'ọrụ ke ndị ga-akwụ the bills enwere ndị atịtịrị ọrụ bankị ewerecha ụlọ ha bankị anakọ ọha ụlọ ha nakọ ha moto ha onwezi ihe ha nwere ha hụrụ ndị nkịtị overnight ha ghọọ ndị nkịtị overnight ọkwa ndị ahụ ndị na-eko o nwere mechin nwee moto nwee ụlọ o nwere mechin nwee moto nwee ụlọ corporation si we want to change strategy igm ihe enweghị economic crisis e nwere nwanne apụdatin ihe mere bụ na so many people doing wasteful spending ofu onye ga-enwe moto nwee mechin nwee ụlọ they want to reduce that onwe akpọ psychiatric commerce they created a psychiatric commerce spending money they don possess that is why they do that reshuffle and akpa economic crisis and enwere anything like crisis because the oil remain the same money remain the same them printing remain the same so what is the crisis for? ana ebu ana ebu all the whole building arụrụ arụ depend one place anaghị ebu ana ebu anaghị ebu na-ebu so onye akwụghị ụgwọ ụlọ bank e were regharịkwa so ihe mere bụ na bank bịa nwee too much house and they want to resell it because onwe nna anaghị akwụ ụgwọ ụlọ that's why the women that economic crisis ka anata ha dị ụlọ all excuse to take those houses away from this people anaghị akwụ ụgwọ ụlọ then regarịkwa ya back simple that is why they created that nonsense called economic crisis enwere ihe kara like that that is a commercial strategy or plan into commerce as well 2007 2006 2010 all those things just like that so all the corporation the society any way enweghị corporation ha na ha well ebe na afụ na enwere ihe dịka hungry hunger or poverty because na that place enweghị they are not working together with corporation because all this corporation dey create jobs ga ga ga employ those people na-akpọ poor because this western education in afo today is about commerce was created 1700 by European Industrial Revolution which started in France ebe ahụ ka esi wee create this educational system na-akụziri ndị mmadụ for professional education so any society enwere mass poverty ihe ọ na-egosi bụ na enweghị this agreement between the corporation and the indigenous people because indigenous people need to create a workable strategy that will collide with this um, corporation so that corporation ga-enwe trust to invest in the place ha ga-enwe trust to put their money in that place create job create professional way of training people let say train si a ga-eme gị then from there igoro ụlọ goro moto na-ebi ọfụma zụọ ụmụ gị iwọchị ya na the whole country ha na-agwa gị na-eme ha nwere stable society the whole country ha na-anaghị eme there is mass poverty so oh, because of na na this world and nwanne either you are in or you out and once corporation na-enweghị access to that thing, they will create chaos and bring guns and bullets simple because they must sell they must sell in any which way ọnwụ na ha eseghị sel oturu this their credit method they will sell through bullets and arms but uh, they will sell ha ga-ererịrị ha ga-ererịrị because ha na ọfụma ha ma ihe ha na-eme ọ anyị nwa ọ dịrị how do we create this agreement between the i nwere too much corporations na banyị more than 200 more than 20,000 companies in Nigeria or South Africans nwee british south africans british south africans more than ekwu more than 20 percent of business in nigeria is run by south africans and if you go to south africans other british nwere the same investment n'ọnụ south africa ha achọghị ime direct to british o ha jee register offshore company in south africa sizie from that place bịa na be anyị na-eme operate all the whole company offshore all of them offshore because of what no agreement because enweghị enweghị ewe ihe a na-agwa gị na-ege ntị ndị ugwu is creating this thing na-agwa gị now this agreement ọ ga-eme gị n'anya time goes on ugwu we create a stable society ma after ha gbasie egbe mesia this nonsense because our after after chaos come order after chaos come order ha bịaruba create companies bụra ndị mmadụ employ arụwa ọrụ n'ụwa ọfụma a ga-ebido from Kano and Kaduna this thing will start from Kano and Kaduna mere ya na-eje ọ ga-eme ụnụ n'anya anyị anyị ga-adị empty ebe enweghị nwanne ụmụaka anyị enweghị ha na had it been ihe a na-agwa gị nọ in place our boys will be working occupy their mind nwee professions nọdụ ọfụma asị na aka na-ekwu aka ebe aka ebe akwụ aka nri nwanne ọ dịrị easy to create a job that we occupy eji lot of people nwanne people ehika ndị mmadụ erika ha erika erika they are so all na work with the corporations these investors government ya enweghị job ihe gọọmenti nwere m workers finish they can only create, uh, uh, employ 0.2 percent of society only 0.2 percent of that the highest what about 99 point something ebe who will employ them buying and selling everybody dem buying and selling that is why we have criminals armed robbers terrorism everything this is the source the cause of it nna gị kept everything nna gị kept a system workable bụ system because they know the future how it will be like ha ma ha na-afụ ụzọ saw the future and they create the system and they give it to you ị ga-afụ gọvanọ sị gị ahụ Christian this is a Christian state that is not the case there is no how you have government without religion it doesn't work so christian is a religion what about the governmental part of the religion chekwere ebe you are a christian what about the uh, structure of governance chere ndị igbo enweghị what about judicial system of governance where is it you are a christian yes okay what about judicial system of governance not about not about a country because country were different people coming together to form a country i'm talking about your own people that is why you don't have any control over your society because you of this thing because every corporation need it to work anywhere ọbụla corporation ga-eme establish you must have this ọ bụrụ na enweghị corporation cannot invest because it's unstable yes because politicians come politicians go ọ bụrụ na this thing adịghị eweta politicians ọ bịa o make different laws another politician come o change law another one come o change law so this business amagha m faith but ọ bụrụ na enwere this judicial system indigenous judicial system then this man can predict his fate in 20 years but oh, nke a now there is not, no judicial system then gọọmenti obata ọbata ọkụsa the whole thing the whole gọvanọ nke izi banye na anoda one chekwe the fate of this investment gị that's why british people use guns and bullets to protect their investment and keep it going that's why them bring guns and bullets to protect their business if you cannot protect it then they do it themselves that's all if you pull if you own a claim more incapable then they have no option than to do in themselves it's as simple as that but ị na-agba ndị be anyị something ị na-agba ha something osi na ntị nke ọbọ datin ha na-ekwu ihe a ihe ihe abụ chọsọ ihe ha na-ekwugheri bụ datin ka ha na-eche nwezi ihe ọzọ nna ụmụ ibe ka m mkpụrụ isi dị anyị Thank you. Chineke so n'ụwa ụwa chọrọ obi umeanị the end of his life nwere ihe n'isi manụ gwuru oge atọrọ m ahụhụ ọ sị na ụwa ụwa dị ngala ngala ọkụ ji wee hapụ ite gbuo ihe dị ite n'ime ọkụ hapụrụ ite gbuo ihe dị ite n'ime ịhụrụ na ya ihe na-eme anyị taa ọkụ hapụrụ ite gbuo ihe dị ite n'ime ụmụaka anụnwa na-ata ahụhụ taa ifuru ka ọkụ si hapụ ite gbuo ihe dị ite n'ime ndị niile kotere okwu a kotere okwu a ihe a na-eme anyị today ọkụ hapụrụ ite gbuo ihe dị ite n'ime na ihe dị ngara ngara dị n'ụwa nwanne hapụ aghara ọ aghara mere ihe ọkụ ji hapụ ite gbuo ihe dị ite n'ime agha a na-akpọkwa agha agha wọ aghara unstable ihe dị ngara ngara ọkụ jụrụ hapụ ite gbuo ihe dị ite niile ị na-ekele m na you have suffered onye ugwu na-eburu baro wit yabasị tia atani road gaa ọnịcha niile onye ugwu na-achịrị nnama ti ugwu awụsa were ụkwụ jebe ọnịcha nwere ike ite gi months mgbe ọ na ọ pụtara ọrahụ ha na-ebu yabasị na baro gaa dị ụlọ ọnịcha niile na Lagos ndị arabaru ndị alabaru ụmụ nwaanyị Yoruba na-ebu ọkwọrọ nwa ya n'azụ ọkwọrọ nwa n'azụ o buru 20 kilos n'isi ndị alabaru nwaanyị anwụ na-acha 45 digrii o buru n'isi kwọrọ nwa n'azụ na-ebu ka inye e 20 naira 20 naira alabari go and do your own research anyị na-eti mkpu na anyị ata na ọfụ nwanne anya ukwu ka anyị dị nwaha ọfụ anya ukwu na-enye anyị nsogbu ọwụ ha ọfụ anya ukwu bụ ihe na-enye anyị nsogbu ndị Igbo na-eme mgbe aha ọ na-eme mmadụ nwụọ asị na a na-akpụ isi ikpụ isi aha bụ na ikpuru isi ikpu isi butere ajọ omume ajọ omume butere anya ukwu anya ukwu butere aghụghọ aghụghọ butere mmehie mmehie butere ịkpọ iyi ịkpọ iyi butere ịkpọ asị mana ihe niile a butere na ịkpụ isi agụba ji mara onye kpụrụ isi agụba ọnụ amụrụ onye kpụrụ isi onye kpụrụ isi agụba ọnụ amụrụ onye kpụrụ isi agụba ji mara onye kpụrụ isi ọ amaala a amaala ịkpụ isi wee amaala n'idiri kompas nwere guideline nwanne iwe victim to this thing na. ọnwụ na enweghị guideline ị ga-awe victim to this you can never run away from it ị ga-enwerịrị something ga-restrict gị from distance ga-asị gị nwanne ijekwana ọkwa ọnya oke ọkwa ọnya ọkwa ọnya ọkwa ọnya ijekwana ọkwa ọnya ijekwa ọnya amaghị ọnwụ na enweghị something restrict gị from distance ị gaghị ama mgbe ị banyere n'ime esef desire because ebe ahụ desire unless you nwere something that call your attention and tell you that na all these attractions were desire ọwụ na ịma gị dịtịrị nwanne ịbago n'ezigbo akụkọ gwuo gwuo ọnyanwa anyị na-echekwa na anyị ma ihe anyị na-eme anyị na-eklem kwa right amazi m ka sọmbọdị ga-esi na ya wee onye Igbo kristian na-azụ anị sọmbọdị si ya wee onye Igbo ọ fụ from Israel ọ na-azụ anị anị onye nyere gị nke onye ka ị na-achọzi enweghị based on natural law there is no how nigeria can oppress ndị igbo based on law natural law without we causing it enweghị because enweghị because igbo is like a religion that is law of nature every race any race ọbụla build race nwere agreement ha ji wee build race so nweghị mgbe ị ga-ahụ a muslim person without believing in islam ọ dịghị possible it's not possible that a muslim man will onweghị onye sị gị mara about you can recite Quran onweghị onye sị gị that you must recite every Igbo culture nobody said but eh, once you say you are a muslim automatically you believe in islam whether you read Quran or not that is not the case ọ bụghị every muslim man maka ịsa Quran ọ bụghị any christian man maka ịsa Bible but once you are Igbo nwanne that ordinary nominal you must believe nsọ ala you must believe because this thing will all, di the, way of oh, of ndị Igbo so ị gaghị asị m na Igbo onye Igbo ewuru Christian from that moment that land enweghịzie because these things a na-agwa gị bụ key eji wee gbachie gị na the agreement between you and the land nwanne onye nụrụ nwaanyị divọs onwunye ọka na nwaanyị onye nụrụ nwaanyị divọs nwunye officially in the court are you still in control of that woman those things ị na-akpọ religion and culture is the agreement between you and the land just simple as that. you are in the desert ụwa bụ ahịa ahịhịa desert so you must use a certain way to keep yourself to preserve yourself so that you can leave this place because you are on a journey that is how they created religion my brother not more nothing else or to give you a way to maintain here here because here is dangerous to preserve you restrict you from this nonsense criminals and nonsense ebe ị na-agba eje na ije na ụzọ because you hapụ go this Igbo well you will be a victim no land for you you will be destroyed you will be humiliated you will be raped rob because you have no direction ị mara ihe ị chọrọ bikos ị nọghọzi na line isi na moto wụpụ moto na-agba ọsọ wụpụ ịpịa isi na emerụsị ahụ isi na moto na-agba ọsọ wụpụ ịpịa isi na emerụsị ahụ bikos ị nwere yes bikos otu isi eme na ihe ahụ your reality ihe na-afụ na what this thing you with now is your reality until ị mee hundred years odoga ya na there is nothing out of it until ị mee hundred years o nwere ike nwa amụrụ ọfụ uche na Biafra bido today 1967 anyị nụrụ ọgụ because ndị mmadụ na-ewọchi na na Facebook achị na Biafra na-abịa echi ihe mere anyị na 1967 emebekwa anyị ihe mere anyị na 67 emebeghị anyị so the worst <laughs> nke anyị fụrụ bifo ka nke so ka ezi ihe mere anyị jiji na nke kịta na because na enwere Facebook because na enwere Facebook ihe mere anyị 1967 to 70 omega anyị nkịta mba den ka ezi mere anyị ji nwee hope na because na enwere Facebook eh? the worst mere anyị before and anyị ejibeghị mụrụ ihe anyị chere nke na-eme nkịta na something will change ya anyị na-eche na something will change now if something does not change then eh? ọnwụ na-enwe ihe chenjiri then ka ihe mere anyị ji wee chee na things will change now ajụjụ ka m na-ajụzi n'ụwa extermination hunger for war deprivation massacring killings in every world media and nothing happen what what ihe a na-egosi gị na some people na control the information going in these places ị na-akpọ world countries that means e nwere ndị na-ekwu ihe na-eme ọ nweghị ka datin ga-esi eme na like otu a si gị na Libya na agbụsie Gaddafi nobody say anything that means e nwere ndị na-ekwu ihe na-eme aga Iraq asị a na-afụ um, mass of weapon mass destruction aga ebe ahụ enweghị weapon afọ gbụsie ndị mmadụ mebisie obodo enwekwa ihe mere nụ kesi ihe mere anyị ji chezie na nkịta na anyị kweta na fesbuk ụlọ of a ndị nkọ ha many gold ebu na Libya ma ego niile this man nwere na foreign land ha jide oh, ihe ewute ha n'obi kezi I see thousand what is hundred ka ezikwanụ kwenye eh, eh, eh, akwa ị na-ebe na fesbuk na-aga esi wee metụ mmadụ n'obi ebe ọ bụ na nke emetụ ha n'obi so ajọ tụọ kpụọ dama na striti gbaa ya egbe nakọrọ ya ihe niile na striti o dọkasịa ya dị no judgment nothing no no nothing so ọ na destin mere onweghị ihe kwuru ka ezikwenụ nke anyị ji ekwuzi na facebook na nwere ike ichenji things ebe bụ na the worst already happened to us ihe na-emere ebere bụ ụmụaka amụrụ ụmụaka amụrụ ọfụ this 20 30 years na-aghọtabeghị وجينا أمام الله وعنده ndụ ha niile na achụ aja ọ ndị ebere nna emere because ha nwa all deceived ka a na-akpa ya they have been deceived because ha marọ history ha marọ how things work and destiny but and the other way gwa wụrụkwa our future we are just showing our future for peanut because those people were the future of the land about our future of the land all those youths ndị ụrụ na sacrifice now they are the future of the land they are the brave after ka igbusiri the brave mazie ka ndị ndị nkịtị ka unu ga-eji wee chebe obodo unu eji gbusie ha niile sacrifice them tomorrow unu ga-eje bororo like ndị German jere ọgụ ọgụ Hitler jejeboro ndị Turkey ka abịa mụọrọ ha nwa nwoke ichi man igburu n'ala Igbo idebere women five women husband place because ụmụ nwaanyị ka n'ala Igbo ichi man igburu n'ala Igbo 200 people arrested by policemen they did not come back 200 200 men e, that day enwego 1000 women without husband 1000 women without husband all those people a na-egbu osisi egbuo more than 99 percent of them bụ ụmụ nwoke ka egburu ndị nọ na nga na Europe 99.9 of them bụ ụmụ nwoke ndị Igbo ndị nọ na nga na Asia 99 percent of them bụ ndị Igbo ọkwa ndị ahụ ndị ga-anụ nwaanyị Igbo ọkwa eziokwu so ọnwụ na-egbusisi ndị a niile niile ka ekwenụ ndị ga-anụzikwana ụmụ nwaanyị Igbo nwa so anyị agaghị enwezi na ụmụ ụmụaka igbo na yes na ka ezikwe ndị na fight the land who are you fighting nwanne a sị na onye mara asụ ya sụọ n'odo ịmaghị asụ ịsụọ na asị m kpoje ha ọtụ na mmiri kpoje m si m mee effort ka ọ ṅụọ mmiri agaghị m eme by force we only react we only react ije ha ọgụ ị na-anwụsị enwere nwere ọgụ ijere then what about the diet makwa ndị nwụrụ na Europe na nga ka ndị nwụrụ n'agha ndị egburu na Europe na nga na nga Europe ndị nọ na nga Europe ka ndị nwụrụ n'agha na 1977 na. sọsọ ndị nọ na nga na Europe ka ndị nwụrụ n'agha ụmụ nwoke until you go back to this system m na-agwa ụnụ kewụrụ nsọ ala kefụrụ amadi ọha bụrụ na eje ha ebe ahụ onye ọbụla si ama ihe bụ dị dọ na ikpesi ekpere ikwe na ise again ikwe ise ọgbawa agha ọnụ ikwuo ise ege na ọpịawa agha ọnụ ọnụ iri atọ gị dị onye ama ihe bụ amadi ọha ikwu kpesie ọjị gị ahụ ị na-agọ kwuo ise ire gị atọ dị gwa m ihe bụ ise ahụ ị na-ekwu gwa m ihe bụ ise ahụ ị na-ekwu gwa m ihe ọ bụ ma ihe bụ amadi ọha mana ị na-ekpesi ọjị isi ise ise esi n'enu weda ise esi n'enu weda mara ihe ọ bụ mana ikpe ịgọsi ọjị isi ise gịnị bụ ise gịnị bụkwa na ise ajụjụ ka m na-ajụ gịnị bụ ise agọsị ọja si ise chiamadi ọsị ọma ihe ọrụ mana agọsị ịdị e comfortable to go allow ọjị si ise not know with not ma amadi ha ka ọ na-akpọ ise ọma ha na ọyị ọrụ ịma ha na-agbadị ha ise ịma ha na-agbadị ha ise gị ịma na agreement ka ị na-ekwu maka ya gị. ụgbọ ibe ọ ga-adịrị ụna mma ka m mee ihe ọzọ na nwere ihe m ji n'aka ebe aja ọsọrọ m sị ka m tie ndebe anya ozi ọma ka ha mara amara nwanne abụkwa na ihe a na-akọ na Fesbuk gbakwa na ha nkịtị gbakwa na ha nkịtị ma oge ụta ka ụwa si arụ ọrụ Europeans gbukwere gọọmenti nwekwee lọ gbakwa ha nkịtị the next thing now proscribe no more this movement in Europe gba ha ka unu gafe ihe mere onwe keep on doing nonsense mebe na-eme until asị gị na Europe here you are proscribed that time ka ị ga-ama ihe mere onwe gị nkịta egwu agwana m ụrụ na-achọghị ịnụ don't listen shout on facebook that you will threaten people's life nsogbu adịghị one day come to western western world country mmadụ ọkwa obodo mmadụ ọkwa obodo mmadụ ọkwa obodo mmadụ ọkwa obodo mmadụ ụmụ igbo ọgwụ obodo mmadụ mgbe ha ga-eproscribe ụnụ ụnụ asịkwara na ụnụ amaghị ihe ụnụ na-eme ụnụ asịkwara na ebe na ha abịakwa ọzọ ụnụ asịkwara na ọ Buhari ịkpọrọ ha na-asịkwana british kpọrọ ha ọkwa iji ọnụ ekwutere onwe gị ọkwa iji ọnụ ekwutere onwe gị kwụsịkwa na ihe onu na-ekwu ọkụkwa mma na ịnwekwa ịdịkwa ịdịkwa free na-emekwa agitation na-emekwa na facebook na-emekwa free wu ahụ o mma like dat nke ibidokwa threatening nwanne very soon proscribe anya efe unu ya gazie